ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akala ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olughueru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso Ọzọ, ka udo nke Chineke, nke kachasị udo na edoro n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ ndị Filipai akwụkwọ ndị Filipai isi nke atọ m ga-agụ naanị amaokwu nke iri akwụkwọ pọl degara ndị filipaị isi nke atọ amaokwu nke iri ọsị ka m mara ya na ike nke mbilite n'ọnwụ ya na nnwekọ nke ahụhụ ya niile n'ihi n'ihi na a na-eme ka mụ na ya nwekọọ otu ụdị na ọnwụ ya amen ka chineke were ebere na afọma ya nye anyị ngọzi pụrụ iche na nghọta nke ga-eme ka anyị pụọ n'uru dị ka si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen ọ bụ ihe ịtụnanya na ihe dị oke egwu na ụfọdụ ndị mmadụ na-ezezi ọnwụ mana ọnwụ bụ ihe oh, na-ịga ka ihe anyị ji eji wee mere isiokwu ma isi akọ ya n'ụbọchị nkịta ga-abụ ka mmara jizọs ka mmara jizọs dịka nsi wee na-ekwu na ọnwụ bụ ihe na-eduba n'ọnwụ ma edubakwa na ndụ ọnwụ bụ ụzọ echi esi apụ n'ụwa dịka. ịmụ mmadụ bụ ụzọ esi abata n'ụwa so na abụghị ihe kwesịrị ị na-atụ ndị nke kwenyere na kraịst egwu kama ọ bụ ụzọ mmepe nke iji wee baa na ebube nke ebighị ebi onye ozi pọl mere ka anyị mata n'ọnwụ kraịst bụ ihe nke kara ya n'ụtọ ihe nke kara masịkarị ya n'ihi na ọnwụ kraịst wetara anyị ndụ ọnwụ kraịst wetara anyị ịpụ n'uru ọnwụ kraịst wetara anyị ngozi ọnwụ kraịst mepere anyị ụzọ dị iche iche n'ihi nke a ọ bụ na anyị e nwee nghọta n'ihe gbasara ọnwụ kraịst anyị mata na ọnwụ kraịst bụ onyinye kachasị onyinye niile chineke nyere mmadụ n'ihi na site n'ọnwụ kraịst ka anyị na chineke ji wee dị n'udo mgbe kraịst nwụrụ ụbọchị na ọgwụsiwo ọgwụsiwo bụ mmehie anyị niile ọ gwụsiwo bụ eru anyị niile n'ebe chineke nọ ọ na mkpagbu anyị niile ọ na nsogbu niile nke ụwa pọl wee na-edega ndị filipaị akwa wee na-akasi ha obi wee na-agba ha ume wee na-eme ka ha mata na ndị nke kraịst na mmekọrịta ndị nke kraịst na chineke bụkwa site n'ọnwụ nke kraịst wee na-emepe anya isi obi ha ka ha fụ mkpa ọ dị ha nwa ịnwụ na-anụ arụ ha nwa iwepụ ihe dị wetara ha ha na chineke adịghị n'udo n'ihi na ịmata Chineke na ike na mbilite n'ọnwụ nke Kraịst na ya kachasị ihe niile ọsị ka Chineke ka mara Jizọs ka mmara Chineke inwe ike na-ajụ ajụ na-asị Pọl onye dere akwụkwọ niile na mmụta ya niile n'ihe niile nke o mere pọl dere akwụkwọ dịka ebe na-eke agba ọhụrụ na testamentị nke ọhụrụ ọ bụ na-eke ụzọ na-abụ ọnọdụ ka pọl dere ọkara akwụkwọ testamentị nke ọhụrụ n'ihi mmụta ya na ije ozi na ịdị ike niile n'ebe akwụkwọ nsọ na ebe isi ụzọ nke Chineke dị o nwere ebe ọ na-akọ ọtọ sị na ya lụrụ ọrụ karịsịa ọbara dị ndị nke bụ ụzọ gbaa ọsọ mana ọ bụghị nyanwa na-eme ka mana ọ bụ site na amara nke Chineke ọ bụghị na o ji ya isi mana o ji etu ọnụ kama na ọ na-akọwapụta ike nke amara Chineke onye mechiri ihe ndị a niile onye nwere mmụta a niile na onye dere akwa niile wee na ebịakwa n'ebe a wee na-asị ka anyị mara jizọs mmara ọ na-ekwu okwu ya bụ ịmara n'ike na mbilite n'ọnwụ ya n'ihi na ụfọdụ mara kraịst mana ha maara ya n'ebubere ọnụ ha maara ya n'efe ya na kalenda ma ọ n'efe ya n'akwụkwọ ma ọ na-efu ya na ihe dịka ihe onyonyo maọbụ ihe ọtụtụ dịgachi iche iche mana ọ na-akụ aka ya mara ya n'ike na mbilite n'ọnwụ ya ọ bụ na ịma kraịst site n'ike ịmarabeghị kraịst ọ bụ na ịmara kraịst site na mbilite n'ọnwụ ya ịmarabeghị kraịst ọ bụ na ịmara kraịst site n'ihe ịrịba ama nke dị iche iche nke ọ na-eme ịmana marabeghị ya ka ọ na-akọwara ndị filipi wee sị na ịmara kraịst n'ike na mbilite n'ọnwụ ya n'ihi na ọtụtụ ndị mmadụ ndị nke bịara ịghọgbu ndị mmadụ emewuo ka ha nwụọ ka ha bilite n'ọnwụ mana ụfọdụ ha ka anyị matara na na ihe dị iche iche mere ha ụfọdụ ha nwụrụ ha ihe ụfọdụ ha mụrụ anyị amụma eluigwe gbagburu ha n'ihi na ike nke ha bụ ike nke na-esitere na chineke wee bịa ike nke ha bụ ike nke site na ọchịchịrị ike ọchịchịrị wee bịa mana ike nke kraịst ike na mbilite n'ọnwụ ya ọ sị na ya nwere ike ịtọgbọ ndụ ya nwekwa ike ịtụtụrụ ya efu na nke kraịst mere ka ọnwụ ya wetara anyị mgbanwe nke pụrụ iche otu pọl a ka na-ekwu ọpọtụl pọl na-ekwu sị na ọ bụ na emeghị ka kraịst si n'ọnwụ bilie ịma na okwukwe anyị bụ ihe efu ike na mbilite n'ọnwụ nke kraịst bụ ihe onye nke kwere na ndị nke kwere na kraịst ji abụ ha mata efu na ihe niile ya gara ha siriri werere efu na ihe niile nke ha na-eme ga-abụ ihe ewetara Chineke otuto efu na ọlụ niile na ozi niile nke ha ya eje ọbụladị site na kraịst ọbụladị site na ụzọ nke chineke na-edu ha ga-abụ nke ya agara ha ofụma ọ gaghị abụ na nkamụ nke o ji abụkarị n'ịta nkekere eze ma ọ bụkarị na-ịdọgbu onwe ha n'ọlụ efu na amara chineke nke kachasị ihe niile ga-emere ọlụ ha ọ dị mfe enwetagwu ịmatawo ike nke bilite n'ọnwa marawo jizọs dịka o si wee kwesị ịmarawo na a mụrụ ya dịka anụ arụ ịmarawo na ọ bịara jee ozi n'ụwa jesia lụsa ọrụ ya niile na-enweghị nje ọbụla ịmatawo na ọ na-abịa ọzọ ibi akpọrọ ndị nke ya ịmatawo na o nyere ndị nke ya ike iji wee bụ ụmụ chineke ọ bụ na ịmatabeghị nke a ohere dịrị gị ịmata nke a n'ihi na ọ bụ maka ya ka oziọma si eru anyị ntị ugbu a ịnatawo kraịst dịka onye nwoke na nzọpụta gị ebe a ka ike dị ebe a ka esi enwe nzụnye ụkwụ na ịgba ọsọ a ka ike ghara egwu gị ebe ọbụla nọ n'ogede ugbu a hulata isi si chineke na ichewatago na ịchọrọ ịmata kraịst dị kwesịrị ekwesị ọ ga-emere gị ebere n'ihi na onye yọrọ ya ayọta ọ zigakwa aka n'ụzọ na ị ga-emepere gị ka ekpere chineke chukwu dị nsọ onye pụrụ ime ihe niile lee ndị ọrụ gị ndị a ndị nke hulatara isi na ndị nke nụrụ okwu gị chọọ ịmata kraịst karịdịa ọbụla dị ka ha na-ama na mbụ onye nwaanyị mere ha ebere mepee anya isi obi ha kagbuo afa ha na-akwọ nke ọnwụ deba afa ha na-akwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na eze gị site n'ugbu ha dịrị gawa mere ha ebere na jizọs kraịst onye nwaanyị amen gịnị mere nke a echefukwana iso ndị nke kraịst na mmụta nke baịbụl na nzukọ na ikpe ekpere na isonye na ịkụta mkpụrụ obi nye chineke mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe mgbanwe n'ime ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen mata na olu a na-abịara n'ụlọ site n'ụlọ ndị lif Word Radio Ministry onye nwe akọ mgbaama ma ajụjụ na ekpere unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwanụ 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye amen